AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndeewo obi dị m ụtọ n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị na ụbọchị ndị a bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ gị onye na-ege ntị biko n'ụbọchị nke taa ihe anyị chọrọ ileba anya n'ime ya bụ isiokwu nke na-asị ngosipụta nke mmasị n'ebe ụmụ okorobịa nọ nye ụmụ agbọghọ ngosipụta nke mmasị ebe ụmụ okorobịa nọ nye ụmụ agbọghọ m na-achọ ime ka anyị mara gị onye na-ege m ntị n'oge dị ugbu a sị na ụdị akparamagwa ma ọ bụ ụdị mkpali a ma ọ bụ ibegharị mmadụ aka n'ezie na-enwe nhuku ebe ụmụ okorobịa nọ karịa ụmụ agbọghọ ma ọ bụ eziokwu na ụmụ okorobịa na ụmụ agbọghọ anyị n'ụbọchị ndị a bụ ndị na-ahụ ihe n'ụzọ dị iche iche echiche anyị dịkwa iche iche n'ihi nke a ọ na ekwe ịghọta n'ezie ihe onye ọ bụla na-eche ma n'ụwa anyị nọ n'ime ya bụ ụwa nke anyị na-ahụ ụmụ anyị ndị nwoke dị ka ndị pụrụ iche anyị na-eme ka ha mara na ha bụ ndị pụrụ iche anyị na-ezi ụmụ anyị ka ha bụrụ ndị gbasiri ike anyị na-ezi ha ka ha bụrụ ndị na-agaghị ala azụ n'ihe ọ bụla nke ha na-eme anyị na-achọ ka ụmụ anyị ndị nwoke bụrụ ndị ga-achọ iji ikike nke dị ha n'ahụ n'ụzọ ọ bụla o si dị nweta ihe ọ bụla nke ha na-achọ anyị na-eme ka ha mata na ha bụ ndị nwere ikike ịkpali onwe ha dị ka ụmụ nwoke nke zuru oke nke a mere ka ụmụ nwa okorobịa na n'ezie na ọ dịkwa mkpa ka ha bụrụ ndị ga-anwale onwe ha ma ha bụkwa nwoke n'ebe ụmụ agbọghọ ndị a nọ mgbe ọbụla ha tolitewara n'ụzọ dị otu ahụ mgbe ọbụla nwoke chọrọ ịmata ihe ọ bụ n'ezie ọ ga-agbalị dị ka anyị kwuworo n'ụzọ niile ịnwale onwe ya ịmara ma ọ bụkwa nwoke ọ dịghị ihe ọbụla nke idosara n'ụzọ ya dị ka ọzụzụ nke anyị na-enye ha si dị ha anaghị ewepụ ihe ahụ ma mee ihe ahụ nke ahụ ha gwara ha ha mee ụmụ nwoke na-enwe ụdị mkpali ndị a ebe ụmụ nwaanyị nọ ma ọ bụ ụmụ nwaanyị ole na ole bụ ndị nwere ike ịghọta ihe dị ebe ahụ ụmụ nwoke ka ụdị mkpali ya na-adị n'ime karịa ụmụ nwaanyị nke a bụ eziokwu nke a bụkwa ndụ ụmụ nwoke na-ebi ruekwa ụbọchị ikpeazụ nke ndụ ha ma ebe Chineke tinyere ha ụdị ihe a n'ime ha bụrụ ndị na-enwe ọchịchọ dị otu a ma ọ bụ mmasị dị otu a ị na-atazinụ ha mgbe ha na-ewepụta ihe ndị ahụ nke mere ka ha wee bụrụ mmadụ o kwesịghị ekwesị na ha na-akpa ụdị agwa a bụ na ọ bụ na ahụ ha na-anakwere ma ọ bụ iwepụta ụdị ihe omimi nke Chineke tinyere n'ime ha elela onye ahụ anya dịka onye dị nzuzu ma ọ bụ onye na-akpa agwa nke ọ na-ekwesịghị ịkpa mgbe ụdị mkpali ya bịara n'ime ya ọ chọrọ ịgwa gị na ọ bụ nwoke nke ahụkwanụ bụ ihe kwesịrị ekwesị n'otu akụkụ ihe ọmụmụ na ngalaba dị iche iche na-egosi n'ụbọchị ndị a sị na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa anaghị enwe ike ịghọta ihe omimi ma ọ bụ ihe dị iche nke Chineke mere na etiti ha abụọ ụmụ nwoke ụfọdụ anyị na-ahụ a na-ejide bịa ikpe ha ikpe si na ha manyere nwa agbọghọ ma bibie ya mgbe a na-eji enwetakarị ha bụ mgbe ha mechara ma lọghachi ọzọ n'ebe otu nwatakịrị ahụ maọbụ nwa agbọghọ ahụ nọ ha na-eche na nke ha mere eme na ọ masịrị ya ha alọghachi ọzọ mgbe ahụ ka a na-eji ejide ha nye ha ntaramahụhụ nke kwesịrị ha gị onye na-ege ntị ka m were n'ohere a mee ka anyị leba anya ma ọ bụ ghọta si na ụmụ nwoke bụ ndị ihe ha na-ahụ n'anya na-alụ ọlụ n'ime ha ebe ọ dị ukwuu karịa ụmụ agbọghọ ee ihe nke nwa okorobịa na-ahụ n'anya na-achị ndụ ya karịa n'ebe ụmụ agbọghọ dị otu nwoke si jikere maọbụ otu o si yi akwa ya maọbụ ụdị ihe nke oyi n'ukwu abụghị ihe gbasara nwaanyị ọbụla nke a apụtaghị na ha anaghị ama mgbe nwa okorobịa ọbụla jiri ngwa nke ọma ebe ọ bụkwanụ na otu ọbụla nwoke dị ọ gbasaghị nwaanyị otu o si jie ngwa ya ọ bụ ya na-eme ụmụ nwanyị a na-ama na akparama agwa ụfọdụ ha na-akpa bụ ihe na-enwe nhuku na-akwalikwa ụmụ nwoke ịkpa ụdị agwa ụfọdụ nke ụmụ nwoke na-akpa mgbe ụfọdụ asị na ha bụ ndị ara ma ọ bụ onye nke ọ bụkwa mmadụ o nwere akwụkwọ a na-akpọ Psychology Today akwụkwọ a n'ezie na ihe nyocha nke e mere n'ebe ahụ na-ezipụta sị na ihe ọ bụla nwa agbọghọbịa na-etota etota iyi ma ọ bụ nwokorobịa na-etota etota iyi na-emekọta ndụ ya na akparama agwa ya n'ụzọ dị iche ile anya gaa hụ na ụmụ agbọghọbịa anyị ndị a na-etota etota ndị na-eyi nke a na-atapara ha n'ahụ bụ akwa na-esi ike a na-akpọ jin ha na-eyi uwe ya ara ha akpọ ya na ọ bụ ọlọrọ ọhụụ n'iji ngwa mgbe ọ bụla ha eyi ihe dị otu a gafee nwa okorobịa nwa okorobịa ahụ na-ahụ ojiji ngwa ahụ nwa agbọghọ ahụ yiri dịka onye na-akpọ ya si ya bịawa na ọ na-eche ya ọra ka ahụ gaa ahụ nga nwa agbọghọbịa ga-asị gị na ọ bụ otu nwa okorobịa si yi akwa ya pụta n'ezi ga-abụ ihe ga-eme ya ka ya lebara ya anya n'ụzọ dị iche ilekwa n'anya na gburugburu ebe anyị bi ndị ọ na-amasị iwepụta ahụ ha otu ọ ga-abụ onye hụ ya ya elewe ya na-abụkwa ụmụ nwaanyị dịka anyị na-ekwu ya ọ dịghị nwaanyị ga-asị gị na otu ya si hụ nwaokorobịa si yie uwe nke ukwu ya ma ọ bụ nke elu ya ma ọ bụ ihe olu ọnya na ihe ọbụla nke ọ na-eme na-egosi ya na nwaokorobịa ahụ chọrọ ka ọ bịa ka ya na ya nwee mmekọ ma onye ọbụla maara ma nwa agbọghọbịa na-eyi uwe nke ọ bụ oyiri gaa n'ahụ ihe oyi n'ime onye ọbụla maara na mgbe ọbụla ị ghasara onwe gị otu ahụ na ị na-asị onye nke ọzọ ọ na-eche gịnị ọ hụbeghị na o kwesịrị ịbịa gị nso n'ihi ya ụmụ okorobịa ọ na-amasị ha mgbe ọbụla ị na-apụta ka iyiri uwe nke ga-eme ka a na-ahụ ahụ gị ma gị nwa agbọghọ na-ege ntị ọ dị nhụkụ ihe ndị a na-enwe n'ime gị kedu otu ị ga-esi eme onwe gị onye ara n'ihi na ị na-achọ ka ịrịta onye nke ọzọ n'uru bụ nwoke ka m gwa gị ugwu gị ga-aka dọrọ mgbe a hụrụ na ịbụ onye nwere mmasị ebe ị nọ bụrụ onye na-eyi akwa ọ bụ nke ọ bụ iyiri ya akwanyere gị ugwu onye ọ bụ ịpụta nwa okorobịa ọbụla nke obi ya dị mma a na-achọ otu ọ ga-esi ruo gị nso mana na ya eweta gị dowo n'ụlọ na o ji ihe ebe ị nọ ihe akwa nke ọ bụ onye hụ ya ya enye Chineke otuto si Chineke amaghị m na ị mere mmadụ ka ọ dị mma n'ụzọ dị otu a karịa mgbe ị bịara were onwe gị yasara nwoke ọbụla onye ọbụla na-agaghịnụ na-ahụ na ị na-akpọ ya si ya ya bịa chụwa gị mgbe ha bịawara n'ụzọ dị otu ahụ ị na-achọ ma maranụ ma ị ga-eguzokwa ọ bụ ya bụ nramahụ nke anyị na-ekwu okwu ya n'ụbọchị nke taa na ụmụ okorobịa anyị bụ ndị ọ na-amasị ka anyị na-akpa ụdị agwa ahụ ma gị onye a na-achọ ka ị fuo ị ga na-efu arụ anyị bụ ụlọ nsọ nke kraịst n'ime ya ka anyị ga-eto chineke n'ime ya ka anyị ga-efe chineke onye ọma na-ege ntị mara na ihe ọ bụla itira n'ime ọnụ gị akwa nke ị na-eyi nri nke ị na-eri bụ ihe kwesịrị ị na-ezipụta ọlụ ọma nke chineke na-alụ n'ime ndụ gị ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa chebe arụ anyị site n'ọbụ ụlọ nsọ nke kraịst imeela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke gọzie gị ka o doo gị nsọ dụọ ahụ gị nsọ n'aha jizọs amen onye ọma na-ege ntị kọrọ na ekwentị na 07063637224 07063637224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at ma ọ bụ at com at gmail ka anyị ga-abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tiri mmanụ elieza ofomba onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Seventh Day Adventist Church Choir Maryland Lagos unu emeela n'abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie unu ka ọ gbaa unu ume ka mara ya bara unu ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma si gee ma nata ngọzi dị n'ime ya ezi nwanne m onye igbo na eke ntị ana m ekele gị ebe ọ dị elu n'ihi na ama m na amara chineke nọkwa na-edu gị oge a wee ruokwala ọzọ mgbe anyị ga-eji gbarịta onwe anyị ume site n'ihe edere n'akwụkwọ nsọ n'oge a ọ ga-amasị m ka anyị tụlee uche n'isiokwu nke na-asị ileta ndị ogbenye ileta ndị ogbenye isiokwu a ọtụtụ mgbe ka ndị mmadụ na-eleghara anya ajụjụ abụrụ ọ dị uru dị na mmadụ ileta ndị ogbenye n'ezie akwụkwọ nsọ nwere ọzịza nye ajụjụ dị otu a n'ebe mbụ anyị ga-ewere ihe ọgụ anyị hụ n'akwụkwọ abụ ọma isi iri anọ na otu malite n'ahịrị nke mbụ ruo na nke atọ ebe ahụ na-asị otu a onye ihe na-agara nke ọma ka ọ bụ bụ onye nwere uche n'imeso ndị na-enweghị ike n'ụbọchị ihe ọjọọ Jehova ga-eme ka o wepụ onwe ya Jehova ga-edebe ya mee ka ọ dị ndụ a ga-eme ka ihe gara ya nke ọma n'ụwa enyekwala ya n'aka ọchịchọ mkpụrụ obi nke ndị iro ya Jehova ga-akwagide ya n'elu ihe ndina mgbe arụ na-adịghị ya ike ihe ndina ya niile ka woro n'ọrịa ya n'ezie nwanne m ị ntị ebe a ị ga-ama nke ọma na ọtụtụ uru dị na mmadụ ileta ndị na-adịghị ike ebe akwụkwọ nsọ mere ka anyị mata site n'ọnụ David na nwoke ọbụla nwaanyị ọbụla nke na-eleta ndị dara ogbenye ndị dara ụkọ na onye ahụ bụ onye ihe ga-agara nke ọma n'ihi gịnị ọtụtụ aramahụ na-abịa n'ụzọ mmadụ oge niile kama mgbe ụfọdụ nakwa ọtụtụ oge ha Chineke na-ele mmadụ anya n'obi tutu echebe onye ahụ o nwere ike bụrụ oge ihe ọjọọ chọrọ ime nwere ike bụrụ oge ihe ọjọọ na-eme n'obodo akwụkwọ nsọ na-agbara anyị ama ebe a na onye ọbụla nke jikere ma ọ bụ onye na-eme ka ihe gara ndị mmadụ nke ọma onye na-eme ka ụmụ ogbenye bikwara onye na-eme ka ụmụ ogbenye rijuo afọ na onye ahụ na ihe ga-agara ya nke ọma ọ bụgodịrị na onye ahụ enweghị aramahụ na chineke ga-agba ọsọ ọsọ bịa leta onye ahụ napụta ya ịga n'ihe ebe ahụ ya asị na a ga-eme ka onye ahụ si n'ọrịa ya bilie ịhụkwa ngọzi dị otu a na onye na-eleta nwa ogbenye oge ọ nọ n'ọrịa na Chineke ga-eme ka o si n'ọrịa bilie na oge ihe na-esiri ya ike na Chineke ga-eme ka ihe gara ya nke ọma na Chineke ga-eji ahụike gbanweere onye ahụ m rịrịa na Chineke ga-echebe onye dote otu ahụ n'oge ihe ize ndụ juru ebe niile n'ọtụtụ ebe na-akwụ nsọ a na-adụ anyị ọdụ ka anyị ghara egbu ndị ga na-eleli ndị ogbenye anya ịkọ n'akwụkwọ ndị Hibru isi iri na abụọ n'ahịrị nke iri na abụọ ruo na nke iri na atọ akwụkwọ nsọ na-agbara anyị ama ebe ahụ na-enye anyị ndụmọdụ ka anyị jidesie aka ndị na-adịghị ike aka ike ka anyị meekwa ka okwu ndị dara ngwụrụ bilie ihe awa okwu a na-agwa ụmụ Chineke anyị n'etiti ebe ị nọ gburugburu gị ebe ị na-alụ ọlụ gị ebe ị na-eme njem ị nakwa ahụ ndị na-adịghị otu ọ dị ha olee ihe na-abụ nzaghachi gị nye arịrịọ ha olee ihe na-adị gị n'obi oge ọbụla mmadụ bịa kọsara gị mkpa ya ọtụtụ ndị mmadụ bụ ndị na-asị ndị bịara ịrịọ ha arịrịọ na ha laghachi azụ ọtụtụ ndị mmadụ bụ ndị na-ahụ ha hụ ndị n'ọdị ka ọ dị ha ha ewere ha kpọrọ ihe efu ha ewere ha mere ihe ọchị ndị ha na-eletakwa ndị bara aba dị ka ha onwe ha bara ndị bara ọgaranya akwụkwọ nsọ na-adụ anya ọdụ ka anyị abụkwala enyi ndị bara ọgaranya kama ka anyị bụrụ enyi ụmụ ogbenye n'ihi gịnị onye na-eleta ụmụ ogbenye akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ na-ebinye Jehova ihe onye ahụ na-agbanyezi Jehova ihe Chineke ga-akwụghachi onye ahụ ụgwọ gị ga-akwa na-akụ akwụkwọ nsọ ebe ọzọ n'akwụkwọ jems isi abụọ amaokwu nke abụọ na nke atọ ya ọsị ndị ogbenye bata n'ọgbakọ anyị na anyị asịkwala onye ogbenye ahụ ma ọ ga-anọrọ ọdụ n'ala ebe a anyị hụ ndị gbara dimkpa ndị ji ego anyị asị ha bịa nọrọ n'elu oche ebe a ọtụtụ mgbe ndị mmadụ na-eme otu a a gasịrị na onye ogbenye ahụ nwere ihe ntinye ọma ọ ga-etinye n'okwu n'ihi na enweghị oge o ji ga eleta okwu ya n'ihi na ọ baghị aba enweghị ihe a ga-eji okwu ya kpọrọ n'oge awa akwụkwọ nsọ na-adụ anyị ọdụ ka anyị mara na ndị ogbenye sokwa biri ka anyị mara na ọkwa Chineke kere ha ka anyị mara na anyị kwesịrị ịbụ ngalaba ngọzi nye ndị na-enwe ka ọ dị ha ị gaakwa na akwụkwọ nsọ ebe ọzọ na akwụkwọ ilu e nwekwara ndụmọdụ n'ebe ahụ Chineke na-adụ anyị banyere ka anyị ga-esi na-emeso ndị ogbenye akwụkwọ ilu isi atọ ịgụọ ahịrị nke iri abụọ na asaa na nke iri abụọ na asatọ e nwere okwu gbara ọkpụrụkpụ ebe ahụ nke na-adụ anyị ọdụ akwụkwọ ilu isi atọ nke iri abụọ na asaa na nke iri abụọ na asatọ ọ na-asị otu a egbochila ezi ihe na ndị ọ dịrị mgbe ọ dịrị gị n'aka ime ya sịla mmadụ ibe gị jee lata echi ka m ga-enye gị mgbe ọ dị n'aka gị ihe a bụ ihe ọtụtụ mmadụ na-eme ị ga-ahụ onye ị kwesịrị inyere aka ị ga-ahụ onye rụọra gị ọrụ ị kwesịrị ịkwụ ụgwọ ka esi ya laa ejighị m ego ị ga-ahụ onye ị kwesịrị imeso mmeso ọma ga-esi ya bịaghachi echi ị ga-ahụ onye nọ na mkpa ihe ị ga-eji nyere ya aka nọ n'ụlọ gị ihe ị ga-eji nyere onye ahụ aka nọ n'ọfịs gị kama ị ga-enyere onye ahụ aka ga-esi na ọlaghachi na ọ bịa n'izu na-abịa abịa na ọ bịa n'ọnwa na-abịa abịa na ọ bịa n'afọ na-abịa abịa ajụjụ a bụrụ otu a ji na-eme onye ahụ bịakwutere gị maka enyemaka Chineke mee gị otu ahụ olee ihe ga-abụ ọnọdụ gị Chineke meela anyị ngalaba nke ngọzi nye mmadụ ibe anyị Chineke meela anyị ka anyị bụrụ ndị ga na-ehuko mmadụ ibe anyị n'ụzọ zuru oke ọtụtụ enyemaka dị nke ị pụrụ inyere mmadụ ibe gị Chineke lere anyị n'aka gị na ị ga-akpọlite iru ọchị n'ụzọ mmadụ ibe gị na ị ga-etinye akụkọ otuto n'ọnụ mmadụ ibe gị mgbe ụfọdụ mmadụ nwere ike ịbịa kọọ mkpa ya ebe ị nwere enyemaka ị ga-enye gị sị ka ekpe ekpere ebe gị onwe gị pụrụ ịza ekpere ahụ n'ezie nwanne m onye na-ege ntị ana m agwa gị n'oge awa a na onye nwaanyị na-atụ anya n'aka anyị ka anyị bụrụ ndị nche nwanne anyị Jizọs gwara anyị okwu nke o ji tụọrọ anyị ilu otu ụbọchị ọbịbịa ya ga-adị na ọ ga-eke mmadụ dum nọ n'ụwa ụzọ abụọ ndị lụrụ ọlụ ọma ga-aga n'aka nri ndị lụrụ ọlụ ọjọọ aga n'aka ịkpa n'etiti ndị ahụ lụrụ ọlụ ọma dị ha olee ebe ị ga-eketa oke chetakwa na mmeso ị na-emeso mmadụ ibe gị taa ga-ekpebi ọnọdụ gị echi chetakwa na enyemaka ị nyere mmadụ ibe gị taa ga-ekpebi ọnọdụ gị echi tụmadị n'ime ụwa ebe anyị nọ ịbụrụ na-enyere mmadụ aka ihe mee gị ndị mmadụ ga-agbakute gị nso ndị mmadụ ga-abịa chọọ ogbugbo nye mkpa gị kama ị bụrụ onye na-anaghị enyere mmadụ aka ihe mee gị ndị mmadụ ga-adịọra gị asụ ndị mmadụ ga-asị ọ naghị enyere mmadụ aka unu hapụ ya n'ihi nke a ọtụtụ uru dị n'inyere mmadụ aka nyere onye agbata obi gị aka nyere nwanne gị aka ihe ọbụla ị pụrụ iji nyere mmadụ aka ekwela ka ihe ọbụla gbochie gị asịkwala mmadụ ejighị m ego ebe iji ego asịkwala mmadụ agaghị m eje ebe ị kwesịrị iche ihe dị otu ahụ ọ dị mkpa nke ukwuu na ị ga-abụ onye ga na-agba mbọ ka mmadụ ibe gị na-esi n'aka gị na-eriju afọ ị ga na-agba mbọ ka mmadụ na-esi n'aka gị na-enweta ihe onye ọbụla na-achọ ka o si n'aka gị nweta iru ọma egbochikwala n'ihi na ị na-emere mmadụ ihe Chineke nọ na njikere imere gị onwe gị ka ọ dịrị gị na mma ezi nwanne m n'aha Jizọs amen chineke na-ege ntị ka anyị gbalịa na-enyere onye agbata obi anyị aka ka anyị gbalịa na-eme ihe ga na-atọ chineke obi ụtọ gị ọma na-ege ntị chineke enyewa anyị ozi ọma site n'olu nwa ya nwoke onye mgbasa ozi elieza ofomba anyị na-asị ka chineke gọzie gị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ịhụnanya ya bara gị na gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozizi ọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 07063637224 7224. ezi enyi m na-ege ntị chineke hụrụ gị n'anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at com ma ọ bụ at com at gmail dotcom ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo